ọ ebe a hey nwa ya nna ya nwa m nwunye m ọ na uh. nwanne mmadụ ah. ọ na-abịa ndị Igbo kedu ka unu mere na-azụkwa ee papa nna ma ya unu ma ndị anụ all my business partners ndị m na ha na-emekọ biznes na mgbe ndị Igbo oh, e nna ebido onye ebe papa abụ m onye Imo steeti Imo na Anambra bụ nwanne anyị ncha bụ nna nna nnọọ kedu afọ gị agha afọ m bụ Tochukwu nna onye ebe ka ị bụ onye Abakaliki onye Ebonyi steeti mango ka ihe akwụkwọ m chukwu emeka ya na ndị abakaliki emekọzina ihe onwe ihe ome mana ọ naghị anụ igbo bụ ofu abakaliki abụrụ ezigbo obodo ma ọ bụrụ otu a abakaliki abụrụ ezigbo obodo ha nwere anya ukwu ị naghị anụ ihe ị naghị anụ ihe chukwu emeka ee eh? abakaliki abụrụ ezigbo obodo ha gbufuo ha gbufuo oge kịta ha ewere akụnụba niile nwe ịchịna ya isi bụ obere asụsụ ị naghị anụ ihe oge m nwere nsogbu n'ebe anyị na-eme biznes ọkwa gbakwuru m ndị kpọrọ onwe fa ụmụ nwanne m sịkwa nyerenu m aka kedu ebe fanọ farapụrụ m onye ahụ ị na-akpọ onye Abakaliki bụ ihe pụtara m nabata m gosi m ụzọ gosi m ihe a na-eme na dis biznes m wee bụrụ ihe m bụ today so e kritisaize na ndị Abakaliki anyị ncha niile bụ ndị Igbo anyị bụ ofu oh, anyị niile bịakọta ọnụ ife nwere itinye na ife emeka kwuru bụ na ọ bụrụ na anyị nwa adịrọ n'otu anyị nwa bụ ndị igbo onwe ife anyị chọrọ ịzụ ma ọ na ndị iro anyị bịa ọ ga-adịrị ha izi ime anyị ihe ọbụla ha ga-eme anyị ma ọkwa ịma nke ahụ onwe ife dị ka ịdị n'otu ọ na anyị dị n'otu onwe ife anyị chọrọ na ụwa anyị ama nweta nwe ebe a na-agụ na onye Abakaliki mere nke a onye nke a anyị gụba na mma niile o nwere ebe ndị ọjọọ adịrọ ya bụ ife nchọ ka ịghọta mama nna nwa m oge adị n'ọkụ hmm. nna m iwe ga-adị n'ọkụ Ọ ọkwa ihe nna m kọrọ m ka m bidoro unu iwe ga-adị n'ọkụ ọkwa ihe ndị Abakaliki mere o gbaghara iwe ga-adị n'ọkụ mana kịta ka m chọpụta na onwere ebe ndị ọjọọ dị ndị ọma na-anọghọkwa Igbo niile bụ otu ka ụfọdụ ihe ndị anyị na-ebugharị n'obi bụ ife nna anyị ha kọrọ anyị biko iwegide ọkụ dajuo igbo bụ ofu anyị ncha bụ ofu ofu ka anyị ncha bụ ofu abakaliki enugu imo abịa na anambra anyị ncha ofu igbo bụ ofu o Mama, mhm. thank, you, Mama. Munye, ngabekanye kinke gini mula o. Oh? Mama ni aso. Ibo ni ne kam na ba. Yo, go go go. Ibo kai wa love you one day, na di fofu. Ilo no na na ba. Ilo ni mo straight ye.